ama nne m ndị Igbo ekele m ụnụ ọwa nụ ụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu ee e nwere m chiri rute aka n'ụbọchị taa e m chiri rute aka n'ụbọchị taa ya gbasiri ikpe ire ọma ndị mmiri a ka m chiri rute aka n'ụbọchị taa emebi ije na ebe dibịa jee gbaa afa achọpụtara gị na ndị mmiri na-enye gị nsogbu n'ile setụlụ ha ee ụnụ mana ihe eji esetụlụ ndị mmiri na ọ dị veri veri expensive ọ wụzighị ọwa obere ego ọ wụzighị obere ego now you know so iji beghe gị iji eme ya so onye gbara gị afa nwere ike sị gị gwa ya na ijiri ego iji eme ya nwere ike sị gị ka ebere gị ire ọma ndị mmiri so that ka ị nweta ego wee mee ya ebe a wụ ya the major key key the major point nji rute aka n'ụbọchị taa ihe gbasara ikpe ire ọma ndị mmiri ma o nwee such case enweghị ihe mmadụ ga-emenwụrụ gị ihe nwere ihe onye ọzọ ga-eme nwụrụ gị the only help mmadụ nwere ike inye gị wụ mebi ah, ị nọ na naijiria ịmara mmiri spirit a na-enye gị nsogbu dị ụdị pesin esoro gị jee na dị mmiri bete iru elu ọgụ ga-ekwu okwu gụwa ga-ekpe mkpa gụwa ga-ekpe dị ire ọma so mmadụ a ga-emenwuru gị ya ma eze nwaanyị eze nwoke dibia si gị ka e jeda mmiri ya ekpere gị ire ọma ebe iji dị mmiri ọgwụ ma brọda sista shi ọma nwa ọkụ ọzọ ga-ekporo dibịa niile nọ n'ala Igbo jere ọma nwa ọkụ iji ha ọgwụ ha gịnwa ka ha ma so ọ gịnwa ga-ebe dị ire ọma with full acceptance full mind gịnwa ga-ekpe dị ire ọma and ọ dị very simple ibe ire ọma ọ gaa gaa ọfụma ifu changes ọ dị very very simple nọmba 1 iwuru nwoke ọ nwaanyị ịnọ na Naịjirịa ọmị nọ ịnọ na afrịka ịnọ na ala igbo ka were ala igbo ịnọ ma ọ naijiria any place na naijiria ị ga-enweta nwa ọjọọ ugo dịa ọjọọ ugo ka ị ga-eji wee mee ya ihe na idiri iwere ose ọjị any nọmba ichi gị n'obi ose ọjị were very strong spirit for cleansing but o nwere nọmba for any for work so ọ wee iwere ofu mmụrụ ichi were mgbọrọ ịbụ ichi were mgbọrọ ịtọ ichi were mgbọrọ ịnọ ole ga-eji ole onye nọmba ya spirit gwara gị ewere ya machasịcha aha gị machapụ ọchọrọ akwụnsị ka ihe ọjọọ niile adịghị ọcha ịmachapụ ya wee tụfuo ya den were ezi ọjị were ezi ọjị wee kwuo okwu iwe gbakọ ndị mmiri gị si ya ndị nwaanyị mmiri gị na ya biko na iru nwoke si ya nwaanyị mmiri gị iru nwaanyị dị mmiri gị si ya na ya biko na ya do na ị jụrụ ya ajụ kemgbe ị ebi ebe ụwa mana kịta na ịnabatago ya na nwatakịrị ka ịwụ na nne gị akụziri gị nna gị akụziri gị na enwere ihe ịma na asịkwana ihe nwata na amara anaghị egbu ya so ị na-ekwu ụta ahụ ị na ayụ ya ezi ya na ya biko na ị na-ekwe ya nkwa n'ụbọchị taa na ọ ma mere ọ pụra gị n'ụzọ meghere gị ụzọ nyere gị aka ka ị nweta ego na the first money ga-abata gị aka ka ị ga-eji ya wee setụlụ ya ana ka ị na-ekwe nkwa ị bụrụ n'obi na ụtọ a isi kwe ya ka ọ ga-adị ego abata ego bata gị aka na ị ga-eji ya wee setụla ya ịgba ya ụta ọ ga-apụrụ gị n'ụzọ si ịgwacha ya gbacha ihe ndị ị chọrọ gwacha ihe ị chọrọ ka o mere gị i were dị ọjị ikwucha ya i were dị ọjị tii ya n'efere n'efere white iti ya n'efere white ọ ga-anọ n'ime ụlọ ị ịtrọpa ya n'ala then were white candle mee ekpere kwuo ihe ndị niile ị chụrụ ị ga-amụnye ya ọkụ jide ya n'aka wee bee ekpere kwuo ihe niile ị chụrụ enwe desa ya dị ya n'iru dị ọjị dị ya den hapụ ya ka ọ rechaa and ọ ga awụ n'abalị ka ị ga-eme ya and ime ya n'ime ime ya that night gị na nwaanyị amara ha gị na nwunye gị gị na ya na ha wụ na ama mma ị ga-enweta meseji na that dream in that night den ọ mi na obodo oyibo ị gaghị afụ nwa ọjị yuzu akwa were akwa ene akwa kan serve were akwa mee ya iwere ose ọjị machasịcha aha gị ka nso wee kwuo ịmachasịcha aha gị tụfuo ya iwere akwa n'aka ịmara the way the spirit ji enye gị torment ọwụ tins na-eme na ndụ gị niile ha like i were data akpa machaa ya na-amachapụ ya na-ekwu ya na-amachapụ ya n'ahụ gị from head to toe na-ekwu ya na-amachapụ ya then ịmachapụchaa ya ị bịa were dị akwa ike disema akwa were mmanụ nni mmanụ igbo mmanụ nni mmanụ eji esi nni red oil tee ya na dị akwa rand i were nnu eji eri nni fee na dị akwa rand ịkpọ nwaanyị mmiri gị ọ dị mmiri gị isi ya na ya biko na ya do dodo nọ nwatakịrị ka ịwụ na enwere ihe ịma na ị jụrụ ya ajụ sins but isi nọ n'ụbọchị taa na ịnabatago ya kịta na ịmatago ya na nne gị akụziri gị nna gị akụziri gị na-asịkwana ihe nwatakịrị na-amara anaghị egbu ya na ị na-ayụ ya ayụ n'ụbọchị taa na ya biko na ya do dodo na ihe nwere ka isi wee mee ya mejọọ ihe niile i mere wee mejọọ ya na ya gbaghara gị metinye na-ekwenye nkwa n'ụbọchị taa na nkịta iji akwa n'aka na nnu na mmanụ anaghị eso ụkwụ na-esi ka gala ya dịkwa na mma na site n'ụbọchị taa ka agala ya atọwa ka nnu na mmanụ ikwuchaala ya ụta ahụ den were dị akwa ṅa ya n'isi gị obodo ịnọ ị pụọ n'iro jee pịawa ya ị pụọ asid any place ọ na-ide junction ọ na-enwe ike je na ya backyard ebe anaghị afụ gị pịawa ife ịchọ ije n'ime ọhịa pịawa ya emenaghị adawa na gwara onidi junction onidi ya then ịpịawa ya ịbata n'ime ụlọ gị den werezie white candle mee ekpere kwuo ihe ndị ị chọrọ ọ ga-emere gị iwere emecha ebere stand ya n'ala hapụ ya ka ọ rechaa so fọ ndị nọ na Naijiria, ime ya ego bata gị aka ije mee ya fọ ndị nọ obodo oyibo sọ dipendịrị ihe ị chọrọ ọ bụrụ ma ọ ego bata gị aka idinye ndị ga-emere gị dịtịrị onye iweta emere gị ya ọ ịbata ime ya ọ two tins ọ bụrụ fọ ndị nọ n'obodo oyibo ikwe mkpa na ime ya e, e, na o mepere gị ụzọ ise ndị e ga-eme ya ụzọ ọ ga-emepe ị ga-afụ changes ị ga-afụrịla changes you then um, onye nweta dị ego ndawa one ime ise ndị emere gị ya ịnweta ihe another one month another month repeat ya but ikpe mkpa na ime ọ ikpere mkpa na ịbata isetụla ya this akwa ị ga na-eme ya every month for ndị n'obodo oyibo maka ihe ị na-eme ka ọ na-aga ị ga na-eme ya every month this akwa a ị ga na-eme ya this ute nnu na mmanụ ị ga na-eme ya every month ka ọ marakwa na ibu ya n'obi ọ na-enye gị gap ka ihe ị na-eme ka ọ na-aga meteni nit i mere ihe a ịgaghị amago ịhụrụ nwaanyị ịgaghị amago nwaanyị ịhụrụ nwoke nwoke agaghị amago gị ịhụrụ nwaanyị nwoke ama amago gị ịhụrụ nwoke nwaanyị ama mmago gị ọya ọ dị ọha m nọ nọ n'ụbọchị taa so ị need spend ego n'iru ọma ọ ga ispend ego mee ya ọ ga-aga bet gị nwa mee ya onwe gị ọ ga-aga ị ga-afụ changes I'm telling you, got for changes. He may and with a full mind, with acceptance, because in a queer spirit, in one, you know, halfway, I know, in a queer, on to you. And all my within your mind, and all me, you get me, we have, you get me. Only ihe make a hitro. Imezi here, then, okay, Michigan. You know, I know the truth. So, yeah, a very simple way. i solve a lot, set a Eh, because ị nwere ike inye mmadụ ego je ekpere gị fọ ndị nyere mmadụ ego for some people nyere ndị mmadụ ego ha eje ekpere ha iroma na mmiri ọ gaghị ọwụhụ fọt ndị mere n'ụlọ ihe egwughụ na wayo ọwụhụ the right way ọ gị nwa a na-enye tọment the spirit amaghụ those people ọ gị nwa ka ọma gị nwa gị jụọ ọnụ gị kpe ire ọma gwara gị jụọ ọnụ gị yọọ ọka esi eme ha sọ ọka ha m n'ọnụ n'ụbọchị taa azụkọ onye echere ya zere